ịbata n'obodo anyị dị iche iche maọbụ na ngwuru anyị dị iche iche na ana igbo anyị n'ụbọchị taa ejidego osisi ndị mgbe gboo dị iche iche wesịsịa ha maọbụ gbutusịa ha maka gịnị maka na a sị na ajọ mmụọ ka ọ bụzi maọbụ na ekwensu nọzi na bụ osisi kịta ka ọ ga-abụ nwatakịrị jee n'afọ maọbụ dimkpa mmadụ maọbụ nwata nwa agbọghọ jee n'afa isi anya kabake n'ahụ ka o jee na ngwu dị na be ya osisi a na-akpọ ngwu ọ gị na ya mara ife bụ ngwu osisi a na-akpọ ngwu na ngwu na-egwu n'ahụ amoosu ụnụ afụnanị ya ndị be anyị kịta onye ọbụla na-ebezi akwa na-ebe n'alụ ndị amoosu ndị amoosu mana osisi ngwu bụ osisi siri ike na-egwu n'ahụ ajọ mmụọ na-egwu n'ahụrụ anyị ajọ mmadụ ka anyị jidere gbutusịa ha niile n'ala Igbo kpọọ ha ekwensu ma kpọọ ha ajọ mmụọ kịta o sike ike ifu onye ọgbọ anyị ga-akọwalụ gị ife bụ osisi ngwu osisi ngwu a na-adụ n'obodo dị iche iche osisi a nwere ife ya bụ osisi na-alụ osisi ngwu na-egwunahụ ajọ mmụọ na-egwunahụ ajọ mmadụ na o nwere onye na-ejelu gị ije ọjọọ jekene na ya bụ osisi ngwu na ndị amaosu na-enye gị nsogbu gokọrọ ife dị eje na ya bụ osisi ngwu jegodu na anya bụ osisi ngwu ka ị were aka gị mee gịnị wee nenee. ya ka anyị batalụ n'obodo wee jide osisi ndị ichie debelu ha ji wee zọta ndụ welu welu ha niile na-egbutusi ọ bụghịkwa osisi ngwu ka a na-egbu enwere ọtụtụ osisi dị iche iche dịka ụdara ịbata n'ala Igbo kịta o siziri ike ife ụkwụ ụdara maka gịnị akpọrọ ya ajọ mmụọ maka gịnị akpọrọ ya ọgbanje e wee jide ụdara wee na-eme gịnị wee na-egbusisi kpọọ ya nsu ọ bụrụ ọkwa osisi ngwu na osisi ụdara o nwere nke a na-akpọ osisi akpụ osisi akpụ na ndị mmiri na-akwụ onye ọbụla si n'akpụ wee bịa ụwa onye ahụ akara ya na-adị iche ndị mmiri na-akwụdosi onye ahụ ike n'azụ ma nụọrịa ọgụ mgbe ncha oge ọbụla mana ụdị osisi anyị ma mfụzie kịta maka gịnị anyị bụ ụmụafọ Igbo ejidego ụdị osisi a dị iche iche gbusisia ha osisi a nwere ife ọlụ dị iche iche ọ na-alụ n'ala Igbo anyị oge gboo mana nwa obele ka anyị ga-alụtụ aka anyị ama ndọwacha ha niile agba maka na ọ na-efere mba ụwa ka anyị nọ osisi a o nwere obodo ọ ga-abịa ịbata osisi a dị iche iche na-adụkarị n'ama obodo nke ndị oyibo na-akpọ village square. ụnụ ga-agba akaebe na ịpụta n'ámá obodo ọ na-enwekarị nnukwu osisi na-akwụ n'etiti ya bụ ama obodo. Ụfọdụ o nwere ike ịbụ osisi ọjị, ụfọdụ ọbụla osisi ụdara, ụfọdụ ọbụla osisi ngwu ụfọdụ ọbụla osisi akpụ, ụfọdụ ọbụla osisi egbu wee dụrụzie wee gaba ụfọdụ ọbụrụ akwụ ojukwu Nyabu osisi nwelu ife ọ na-egosi na nyabu obodo o nwere ejirimalụ ọ na-egosi na nyabụ obodo kpatalụ o ji wee kwụrụ na nyabụ ama obodo ahụ ọtụtụ mgbe nyabụ osisi anaghị akwụ n'efu ọtụtụ mgbe nwere ike ọ bụrụ na nyabụ obodo na ehe gboo oge a na-anụ agha na enwelu na agha na-abatakarị na ya bụ obodo ndị ichie nọ n'obodo ahụ ewee zukọ aka ọnụ wee tụọ agba wee lụọ ọrụ wee wubie ohi ha gị wee mee gịnị ha ji wee chekwarụ ya bụ obodo na agha ama mbatakwa na ya bụ obodo ọzọ alụcha ọnya bụ ọrụ ewelu ya bụ osisi zonye n'enu ọrụ ahụ wee kpochie ya wee tinye ọfọ n'ala wee kwuo si na otu a osisi a si eto welu na-aga na ndụ na agha ama mba natatakwa ya bụ obodo ọzọ ọ ya kpatara ịpụta n'obodo a na-akọ akụkọ a na-akọ n'alụ gị n'obodo a n'oge gboo na isi ha aha atọ na mba n'obodo a n'oge gboo na nwa ha aha anwụ n'agha n'obodo a n'oge gboo na ha aha ada ogbenye n'obodo a n'oge gboo na ha aha nwee ọnwụ ike mana anyị bụ ọgbọ kịta jidere osisi niile a wee mee gịnị wee gburu ha niile wee debe n'ana ọ ya kpatara na ịpụta n'obodo kịta ezinụlọ ahụ anwụbụ ọnwụ ike ọnwụ ike jizuru na ya bụ ezinụlọ ezinụlọ ahụ ogbenye ehegbuo ogbenye juziri na ya bụ ezinụlọ ezinụlọ aha afụ ife ike ife ike juziri na ya bụ ezinụlọ ezinụlọ isi nwa ha aha efu na mba mgbe gboo tata isi ha na-efuzi na mba ụmụafọ Igbo ka ị ka jedebegodo ebe a maka na a sị na onye agwarọ amalụgo anyị bụ ndị agwarọ amalụgo ada ndị gboo bụ ka emesịa